Akwụkwọ akụkọ nsọ maka ụmụntakịrị na-egosi emume mbụ maka ọnwụ na mbilite n'ọnwụ Jizọs. Onye odeakwụkwọ bụ Edward Hughes mana onye ọgụgụ ya bụ mariano Osinachi. Kpọtụrụ anyị site na adreesị ozi a bụ www.bibleforchildren.org Nwanyị a wee kwuru n'akụkụ ugwu, were iwe dị ya n'anya na-ele ihe mwute a ka nwa ya nwoke ji na-anwụ. Onye nna a bụ Meri wee kwuru n'akụkụ obe ebe a kpọgburu Jizọs n'obe. Kedu ka ihe ndị a jiri mee? Kedu ka Jizọs ga-esi bichie ọmarịcha ndị ya n'ụdị ụzọ ọjọọ dị otu a? Kedu ka Chineke siri wee hapụ ka akpọgbuo nwa ya nwoke na-enụ obi? Jizọs mere ihe ọjọọ n'igosi onye ọ bụ? Chineke ọ̀ Mba, Chineke agharịpụghị. Ọ dịghị mmejọ Jizọs mejọrọ. Jizọs mara na mgbe niile na ndị mmadụ ọjọọ ga-egbu ya. Site na mgbe Jizọs ka bụ nwata, otu nwoke ozi Chineke aha ya bụ Simeon, gwara Meri na ihe mwute dị n'ihu. Mkpụrụ ụbọchị ole tupu e gbuo Jizọs, otu nwa agbọghọ bịara ụsa mmanụ nwere esi ọma n'ụkwụ Jizọs. Nwa agbọghọ na-atụfu ego, ndị ụmụazụ Jizọs kwuru. Ọ rụrụ ezigbo ọrụ, Jizọs kwuru, o mere ihe a maka oriri m. Kedu ụdị ukwu mgbagwoju anya dị ihe a? Ka nke gachara, Judas, otu onye n'ime ụmụazụ Jizọs, kwetara iresi ndị isi ịchụàjà Jizọs n'elu ego ọcha iri atọ. N'emume ndị Juu bụ Pasova, Jizọs na ndị ụmụazụ ya riri oriri ikpeazụ. Ọ gwara ha ọrụ ebube nakwa ọma niile Chineke kwere ndị hụrụ ya n'anya. Mgbe ahụ Jizọs nyere ha achịcha na iko mmanya ka ha kee n'onwe ha. Ihe ndị o nyere ha bụ ka ka o chetara ha na o nyere ahụ na ọbara ya maka mgbaghara mmehie anyị. Mgbe Jizọs gwara ndị ụmụazụ ya na mmadụ ga-eresị ya n'aka ndị iro, ha bụ ụmụazụ ya ga-agbahapụ ya. “Agaghị m agbahapụ gị,” Pita ekwusie ya ike. Tupu ọkụkọ akwa Pita “ga-agọnarị m,” Jizọs kwuru. Ka e mechara, n'abalị ahụ, Jizọs gara ebe a na-akpọ ndị ụmụazụ ya wee baa n'ụra. Jizọs wee kpee ekpere sị, ka e wezụgara m iko nke ọnwa a, mana ọ bụghị na mmasị nke m, mana mmasị nke Nna m bụ Chineke. Ndị agha gbatakwutere ha n'ime ogige gestimani na-atụghị anya ya. Judas bụ onye dutere ndị agha n'ogige a Jizọs nọ. Jizọs akwụsịghị ha n'ime ihe ha kwuru bịa, mana Pita jiri mma chapụ onye n'ime ndị agha ahụ. Jizọs jiri nwayọọ were metụ nwoke ahụ Pita chapụrụ ntị ya, gwọkwa ya. Jizọs mara na njichi a ndị agha jichiri ya sokwa na mmasị na echiche Chineke. Ndị agha a kpọrọ Jizọs kpọga ya n'ụlọ otu onyeisi ndị nchụàjà, ebe ahụ ka ndị isi ndị Juu kpebiri na Jizọs ga-anwụ. Pita wee kwuru ebe na-adịghị anya n'akụkụ ọkụ ndị odibo wee na-ele ihe na-emenụ. Ndị mmadụ lere Pita anya ugboro atọ wee sị ya, “Ị bụ otu n'ime ụmụazụ Jizọs Pita gọnarịrị ajụjụ a ugboro atọ, dị ka Jizọs si wee kwuo. Pita ṅụchara ma iyi. Oge ahụ ka ọkụkọ wee kwaa. Akwa ọkụkọ a kwara wee dị Pita ka ọlụ Chineke na-echetara ya ihe Jizọs gwara ya. Pita gwere akwa mwute mgbe o chetara akwa a Jizọs gwara ya. Judas ya onwe ya nwekwara mwute, ọ maara na ọ dịghị mmehie ọbụla Jizọs mehiere. Judas weghachiri ego iri atọ ahụ ọ natara wee resị Jizọs n'aka ndị iro ya, mana ndị isi nchụàjà ahụ anataghị ya. Judas tụfuru ego ahụ n'ala, pụọ, wega kwụọ ụdọ ugbo onwe ya. Ndị isi nchụàjà a Jizọs n'ihe paịlet onye ọchịchị ndị Rom. paịlet kwuru sị, ọ dịghị ihe ọjọọ ọbụla m hụrụ n'okwu gbasara nwoke a, mana ndị mmadụ tiwere, gboo ya kpọgbuo ya. N'ikpeazụ, Pilate mechara kwenye n'ihe ndị mmadụ na-ekwu. Pilate wee maa Jizọs ikpe n'elu obe. Ndị agha suru Jizọs akpọ, bụọ ya asụ n'ihu makwa pịa ya apịpịa. Ha mekwara ya okpu ogwu, kpuo ya n'isi, wee were ntụ gbogbo ya n'obe ka ọ nwụọ. Jizọs maara mgbe niile na ọ ga-anwụ otu ahụ. Ọ makwaara na ọnwụ ya ga-eweta mgbaghara mmehie ndị mmehie tụkwasịrị ya obi. A kpọgburu Jizọs n'etiti ndị ohi abụọ. Otu n'ime ndị ohi abụọ a kwenyere ma nyekwa ndụ ya na Jizọs. O ketara Alaeze Chineke. Mana onye ohi nke ọzọ emeghị otu a. Ka otu oge ha tachara Jizọs ahụhụ gachara, Jizọs kwuru sị, “Ọ gwụsịwo, o wee nwụọ. Ọ rụzuola ihe o kwuru maka ya bịa.” Ndị enyi ya gara lie ya n'ili otu nwoke gwuru maka mgbe ọ ga-anwụ. Ndị agha ndị Rom gbara ili Jizọs gburugburu ka mmadụ ọbụla ghara inwe ike ịbata ma ọ bụkwa pụọ. Ọ gaara abụ ihe mwute ma ọ bụrụ n'ihi na akụkọ gbasara Jizọs siri otu a bie. Mana Chineke rụrụ ọrụ dị ebube. Chineke anọgideghị n'ime ala mmụọ. N'ụzọ ụtụtụ ụbọchị nke mbụ n'izu, ụfọdụ ụmụazụ Jizọs bịara hụ ka e bupụrụ okwute e jiri wee mechie ọnụ ili Jizọs. Ha lebara anya n'ime ili Jizọs ma ha ahụkwaghị ihe Jizọs. Otu nwaanyị nọrọ ebe ahụ na-ebe akwa. Jizọs bịakwutere nwaanyị ahụ, o wee were ọsọ n'obi aṅụrị gbaghachi azụ wee kọrọ ndị ụmụazụ Jizọs. Jizọs dị ndụ Jizọs esi ala ọnwụ bilie. N'oge na-adịghị anya, Jizọs bịa gosi ụmụazụ ya onwe ya. O gosikwara ha ebe a kpọrọ ya ntụ n'aka. N'ezie, Jizọs ebiliwo n'ọnwụ. Ọ gwara Pita maka ngọnarị ahụ Pita gọnarị ya. Ọ gwakwa ndị ụmụazụ ya ka ha kọọrọ ndị mmadụ maka ya na mbilite ọnwụ ya, o wee laghachi ala eze eluigwe ebe o siri bịa. Emume mbụ maka ọnwụ na mbilite n'ọnwụ Jizọs Akụkọ nke ewepụtara wepụtara n'Okwu Chineke bụ Akwụkwọ Nsọ dị n'ime Oziọma Matiu na iri isii ruo na iri asatọ nakwa Luk iri abụọ na abụọ ruo na iri abụọ na anọ nakwa Jọn na iri atọ ruo na iri abụọ na otu. Ọgụgụ na itoolu Okwu Chineke na-enye ihe. Abụ ọma nke otu narị na iri itoolu ruo na otu narị na iri atọ. Chineke maara anyị eme n'ihe ọjọọ dị iche iche nke ọ kpọrọ mmehie. Ụgwọ ọrụ mmehie bụ ọnwụ. Chineke hụrụ anyị n'anya nke ukwuu, ya mere o ji zite nwa ya nwoke bụ Jizọs ka ọ nwụọ n'elu obe ma kwụọ ụgwọ mmehie anyị. Jizọs siri n'ọnwụ bilie ma laghachikwa n'eluigwe mgbe Chineke Nna gbaghara anyị mmehie anyị niile. Ọ bụrụ na ị chọrọ isi n'ime mmehie gị pụta, gwa Chineke okwu a. Ezigbo Chineke, ekwetere m na Jizọs bụ nwa gị nwụrụ ọnwụ n'ihi m, wee sikwa n'ọnwụ bilie wee dị ọzọ. Biko bata n'ime ndụ m ma gbaghara m mmehie m, ka m were nwee ike ndụ ọhụrụ n'ime m ugbu a ma binyere gị ebibi. Nyere m aka ka m bie ndụ m n'ime gị, makwa na maka gị ka nwa. Amen. Ozi ọma Jọn isi nke atọ amaokwu isoro iri na ise